ma ma ebe ya gị mere onye isi ọgwụ agwọrọ agwọ ga-egbu n'omume ebe ntị gị mere onye ndụ eze ọnwụ ike ga ihe ike mba mba agụ na-eche ewere ewe m onwe If you move, I shoot you. If you move, I shoot you. Any yawa, no yawa. Any brekete, no berekete. Opo mmiri ọ na-esi, ọ sịkwara ya mba. Eni move you shoot, ọ sị ya yesa. Ọ dị egwu nwanne m, ụjọ juru anya ruo. Mana ihe tinyere gị bago n'ọla ma mụ na onye gị irute ya zọ. agụnọ nụ onye rọgere ndị ya so obi tiwara etiwa ka mbụ n'itie ya aka

see

ezi Let wa. ị ma na enwere m igwe igwe na ụwa niile ojiji jide mma m onye ọwa nyere n'ọkwa ya ga-erio asị m enwere m igwe igwe na ụwa niile ojiji jide mma m onye ọwa nyere n'ọkwa ya ga-eri Jizọs biko ụwa niile eze ndeze n'ịgọ ka ya ome Jizọs biko ụwa niile Alfa ome Omega n'ịbọ ka ya Jesus igwe Jizọs ga ụzọ meghere onye ga-emechi ya n'ụwa ya ụzọ mechiri onye ga-emeghe ya onye ga-ekwu ma kwụsịa agụ na-ete mgbe bụ aha ya oke mmiri na-eru ogwe dike na Jizọs igwe jenu igwe aleluya Jizọs igwe eme maketile aleluya Jizọs igwe thank no man Stop.